ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries ịgbalị inyere gị aka ịghọta na ọ bụrụ na obi gị nọ n'ebe Chineke nọ ma ị hụkwara ya n'anya n'obi gị niile ma ị chọrọ ife ya ofufe ma ị ga-ekwe ka ọ bụrụ onye ntụkwasị obi gị ọ ga-atụ gị n'anya ihe nke Chineke nwere ike iji gị eme na ihe m pụrụ ime anọghị na ihe ọbụla nke m pụrụ ime ma ọ bụ otu m dị ma ọ bụ ụlọ m bi n'ime ya ma ọ bụ ihe onyinye m bụ ya mere anyị ekwesịghị ile ndị mmadụ anya sị ọ dị m nọọ ka m na-abụ abụ otu ahụ ọ dị m ka m na-ekwusa ozi ọma otu ahụ ọ dị m nọọ ka a sị na eso m na ndị a na-agba bọọlụ ọ dị m ka m soro na ndị na-eme ihe nkiri ama ama achọzila ihe nke ị na-agaghị enwetenwu ma bido mewe ihe nke ị nwere amen anyị na-atụfu ọtụtụ oge na-achọ ihe nke chineke na-enye ya anyị karịa igosi onwe anyị ikwesị ntụkwasị obi na ịrụsi ọrụ ike na ihe nke anyị nwere ịma a kụziri m akwụkwọ nsọ n'ụlọ ruo afọ ise nye mmadụ iri abụọ na ise afọ ise ọ bụghị ụbọchị ise ma ọ bụ izu ise afọ ise ma akwụghị m ụgwọ maka ime ya ma a hapụrụ m ezigbo ọrụ m na-arụ ime ya ya mere o were m ihe ime ya afọ ise mana emechara m rụọra mmadụ ọrụ afọ ise mana emesoghị m otu m chere e kwesịrị isi meso m ma ọ bụ na m natara ụgwọ ọrụ otu o kwesịrị dịka ọrụ m na-arụ afọ ise ọzọ ma ugbu a enwere m nke m bụkwa nke anyị <laughs> ugbu a enwere m ije ozi nke m ruo afọ iri atọ ugbu a ma ị ma ihe na-enweta mgbe ị na-enweta ihe nke gị ọtụtụ ihe ruru gị n'aka ime ịrụsikwu ọrụ ike ma nwanne m ebe okwu gwụrụ bụ n'aka gị mgbe m rụrụ mmadụ ọrụ anaghị m ekwenyere chineke maka ịkwụ m ụgwọ ha na-akwụ m ya ya mere achọla ihe ị na-enweghị mana ọ bụrụ na ị na-achọ ihe ị na-enweghị gwa chineke echere m na achọrọ m ihe a mana ọ bụrụ na ị mana ozighị ezi nye m enyela m ya mana achọghị m ya n'ezie mgbe m na-adịghị na njikere ama m na ọ ga-aka amasị chineke mgbe chineke ga-anụ chineke ekele dịrị gị n'ihi onye m bụ ọ bụghị naanị n'ihi ihe m nwere mana ekele dịrị gị Chineke n'ihi onye m ekele dịrị gị n'ihi onye m bụ enwere m obi ekele n'ihi na abụ m onye m bụ mgbe ahụ achọrọ m ịbụ onwe m ahụ kacha mma m nwere ike ịbụ na-abụghị ejije ịdị ka onye ọ bụla ọzọ ee oh, ọ ga-adịkwa mma n'abalị a ya mere ugbu a Pọl onye bụ dị ka n'ezie Pọl bụ onye etikọtara ọnụ dị ka otu o si gbasa omenala nke ụbọchị ya n'ezie ọ gụrụ akwụkwọ nke ukwuu ọ bụghị naanị onye Farisii ọ sị na ya bụ onye Farisii nke ndị Farisii echere m nke a pụtara na ọ bụ onye Farisii nọ n'elu ya mere ọ sị n'agbanyeghị m onwe m enwere m ọnọdụ nke iji dabere na anụ arụ ọ bụrụ na onye ọbụla ọzọ tụlee ma ọ bụ chee na ọ nwere ihe ọ ga-eji dabere n'anụ arụ enwere m karịa n'ụzọ ọzọ pọl na-ekwu ele anya na ihe a na-ahụ anya akacha m unu mma ya ele anya na ihe ndekọ ya si ebiri m ugwu n'abalị asatọ dịka ụmụ Izrel ndị ọzọ na ndị agbụrụ Benjamin onye Hibru nwa nwoke ndị Hibru ma kwe n'imezu iwu eso m na ndị farisii ndị farisii na-edowekwa iwu niile mana ịnụ ọkụ n'obi m esogburu m nzukọ kraịst site n'otu ọ dị n'iwu mm. nke a masịrị m n'otu iwu si kwuo banyere ezi omume ikpe ziri ezi na ịkụzi nke ọma na ịkụzi n'ebe chineke nọ achọpụtara na enweghị m amamikpe ọ dịghịkwa mmehie nke anwụrụ n'ime m ugbu a enwere ụdị ezi omume abụọ nke anyị nwere ike inwe anyị nwere ike inwe ezi omume nke na-abịa site na idobe iwu na ụkpụrụ anyị nwere ike ịgbalịsi ike gbaa mbọ ịdị mma n'onwe anyị ma ọ bụ ịhụta onwe anyị dịka ndị ziri ezi n'ihi na anyị na-eme ihe niile n'ụzọ ziri ezi onye ọbụla hụrụ anyị n'anya na-akụrụ anyị aka ma ọ bụ na anyị nwere ike ịhapụ ihe ndị a niile ma anyị nwere ike iji ezi omume nke Chineke gbanwee ya nke a na-achọta naanị n'ịma Kraịst ma ị naghị enweta ezi omume nke Chineke ma inyepụghị nke gị onwe gị ya mere ị nwere ike ịgụ akwụkwọ ma ị gaghị eche na ịka onye ọzọ mma n'ihi na ị gụrụ akwụkwọ nke a pụtara na ị ga-eyi akwa dị mma mana ọ pụtara na onwe onye ịka mma n'ihi na iyi akwa dị mma bịanụ ihe anyị pụrụ ime na njirimara anyị anọghị n'ime ihe ndị ahụ ya mere ndị mmadụ ndị na-enweghị ikikere inwe ha na-ekwesịghị ịdị ha ka ha dị ala karịa mgbe ha nọ n'akụkụ mmadụ onye nwere ha enweghị m ezi ihe niile dịka ụwa si ekwu digrii niile na na ịgụlite akwụkwọ dịka ị kwesịrị inwe iji na-eme ihe a m na-eme otu ọ dị enweghị m ihe m gụdewere bụ sekọndịrị skuul ma mgbe ụfọdụ ugbu a gee ntị ugbu enwere m digrii buru ibu site na mahadum ndị ụfọdụ dị elu mana ọ bụ digrii e ji kwanyere m ugwu n'ihi ọrụ ndị m rụrụ n'akwụkwọ mma ya mere na ha nwere ike iwere nke ahụ si n'ezie ịma ọtụtụ ihe anyị ga-enye gị digrii ọ dị mma mana nke m nwetara nke ọma masịrị m na e nwetara m nke a na-ekwesịghị ịga ụlọ akwụkwọ uu emesịala m na nke a ọ bụ ọ bụghị ya ugbu a ma ịma ama m ndị na-arụ ọrụ maka digrii ha ama m na nke a ha agaghị asọpụrụ ya mana ọ dị mma aghọtara m na enwere m nke ahụ agaghị m yọọ maka ya ha were ya nye m ma mgbe ụfọdụ ndị anyị na ha na-arụ ọrụ mgbe ụfọdụ na-agwa m na m agwazila ndị mmadụ na m gụrụ naanị sekọndịrị skuulu na ha agaghị asọpụrụ m n'ezie ana m achọ ime gị ka ịghọta na nke ahụ abụghị nke na-eme gị ka iruo Chineke iji gị kwara ngwa ọrụ m na-eme naanị n'ihi otu ihe n'ihi na o teela m otute mmanụ ma ị hụrụ mgbe Chineke tere gị otute mmanụ ọ bụ iwere mmụọ nsọ tekọta gị ahụ niile nke ahụ ọ bụ ọmasị gị mgbe eji mmụọ nsọ tee gị ahụ gị niile akwụkwọ nsọ si na a na-atụgharị gị gị ghọọ mmadụ ọzọ ndị mmadụ adịka gị ekweghịkwa m nke a ma nke a mere ya dị ụtọ ya mere pọl sị ee enwere m ihe niile ziri ezi ma nke ahụ abụghị ihe mere m ihe mbụ ma ọ bụ ihe eji mara m ọ nọghị na nke ahụ ya mere gụọ akwụkwọ echere m ọ dị mma ọ bụrụ na ị gaa ụlọ akwụkwọ dị mma ma ọ bụ mụta ihe ndị dị mma nwee ihe ndị mara mma nwee ndị enyi dị mma mana echekwala na nke ahụ mere gị ka ị karịa onye ọzọ mma ma ọ bụrụ na ị nweghị ihe ndị ahụ echekwala na ihe ndị ahụ mere gị ka ị dị ala karịa onye ọ bụla ọzọ ana m agbalị inyere gị aka ka ị ghọta na ọ bụrụ na obi gị nọ n'ebe Chineke nọ gị were obi gị niile hụ ya n'anya ma gị chọọ ife ya ma kwere ka ọ bụrụ ntụkwasị obi gị ọ ga-atụ gị n'anya ihe nke Chineke nwere ike iji gị eme bịanụ nke ọ dị gị mma ị nwere ike ị na-eso ndị lụrụ di ọ bụrụgodị na ịlụbeghị di ị gaghị adị ka m hmm. esoghị m ebe a ebe a abụghị ebe m kwesịrị ịnọ iso ebe ọbụla iso ebe ọbụla ị nwere ike inwe ego gị soro ndị ji ego ị nwere ike jiri ego soro ndị na-enweghị ego n'ihi na anyị niile bụ otu n'ime kraịst ya mere anyị ga-akwụsị ikwe ka ihe anyị pụrụ ime na ihe anyị nwere na ebe a mụrụ anyị otu ahụ anyị na-acha na ihe ndị ahụ niile wezụga anyị ma kewaa anyị ma ihe onye ozi Pọl kwuru masịrị m nke ahụ dị mma ọ sị lee ihe ndị ahụ niile bụ ukwu dọtị na ihe efu <laughs> ma o nwere ntụgharị nke kpọrọ ya nsị ma ọ masịrị m inyepụ ihe ndị ahụ niile ma sikwa n'ime ha niile pụọ ka m nwee ike mara ya na a ga enwe ike mara m ma chọta m naanị n'ime ya. na-abụghị naanị inweta ezi omume nke onwe ma ịma anyị na-eme ọtụtụ ihe ziri ezi echere m n'oge a nke ndụ m ana m emekarị ihe ziri ezi karịa ihe ọjọọ abụghị m enye ezi omume n'ihi ihe m na-eme ma gaa onwe gị kwa ya mere na ngwụcha ụbọchị niile anyị kwesịrị ikwusị ịma Chineke ekwesịghị ka etuo m maka ụbọchị taa n'ihi na amaghị mgbe m mere nke ọma na mgbe m mere nke ọjọọ onwe ihe nke ahụ pụtara m ekwuwe naanị ihe wee anọ m n'ime gị gịnị ga-eme ma ọ bụrụ na ị kwụsị ịgụ ee ekpere m ekpere otu awa ma agụrụ m ihu akwụkwọ atọ na akwụkwọ nsọ o oh, emeela m ya kwa ụbọchị ruo izu atọ ugbu a uh, gị na enyi gị na gị nke ọma esoro gị iri nri ehihie olee otu ndụ ekpere gị dị <laughs> bịa na ị ga-ajụ onye ọzọ ma ọ bụrụ na nke gị dị mma ị na-aghọta m na-ekwu olee otu ndụ ekpere gị dị n'ezie ọ na-enye m nsogbu ana m etete n'ụtụtụ ịma n'ezie ana m ekpe ekpere dị ka nkeji iri maọbụ iri na ise kwa ụbọchị gị ka eo ma lee gị nwetatụla mmeri gị pụtazie na-akụzi ihe dị nsọ ma ihe ndị ahụ niile na-eme ka mmadụ chee na ọ dị ala ha pụọ <coughs> maka m gwago otu ihe o nwere oge ịkọ akụkọ ọgba ama gị na imechi ọnụ gị amen mmadụ si <coughs> ịma nke a bidoro na-eme m n'izu gara aga m ekpere nweta ihe ịrịba ama <coughs> ịma ihe mere nke ahụ nwere ike ọ bụghị ezigbo oge ịgwa ha nke ahụ ịma ị nwere ike isi Chineke bụ onye na-agwọ ọrịa ma aga m ekpere gị ekpere ka ọ wee gwọọ gị maka nwee obere obi ebere amen ka anyị nweta obere ebere n'ebe ndị mmadụ nọ egwu atụla gị ikwu banyere ihe ị na-abụghị dịka ị na-ekwu banyere ihe ị bụ n'ihi na ka m gwa otu ihe n'ime kraịst mgbe ahụ ihe anyị bụ anyị bụ ya n'ime ya ma ọ bụrụ na anyị nọ n'ime ya ihe anyị na-abụghị anyị abụghị ya n'ime ya ma ọ ga-emezuru anyị ya ihe m na-emete nke ọma ọ na-enye m ikikere ime ya ma ihe m na-apụghị ime ọ ga-agbaju m n'ike ma nyere m aka ịgabiga ya na ndụ ya mere unu ga echere godo adịghị m na njikere iwere onwe m iwe n'ihi na adịghị m emetacha ihe niile otu ọ dị mma ma ọ bụ otu o zuru amen ị ga-aghọta na ha akpọghị m ka m soro ndị na-abụ abụbụ abụ n'ụtụtụ a hmm. ma ka e wee chọta m ma marakwa m n'ime ya ọ bụghị inwe ezi omume nke onwe m ma naanị nke ahụ nke ọ na-enye ya mere ị ga-enwe ezi omume site n'ọrụ nke anụ arụ ma ọ bụ ị ga-enwe ezi omume site n'okwukwe ma ịgwa gị eziokwu nke a bụ ebe eziokwu ahụ siri ike n'okwu ahụ ịghọta ma jikwaa ya nke ọma ruo kwe mgbe ị nwere nnwere onwe n'akụkụ nke onye iro ga-abịaghachirịla gbalịa ịma gị ikpe n'ihi na ọ bụ onye ebubo nke ụmụ Chineke nke ahụ bụ ihe ọ bụ ọ na-ebo ebubo oge niile ọ dị m nnọọ ka anyị ọ na-anata ihe n'aka Ekwesu karịa ka anyị na-anata n'aka chineke ọ na-ebu anyị ebubo anyị dị ka chineke asị agbagharala m gị mụ na gị dị n'udo gị makwa m <laughs> <laughs> o gị anya a na-akwagharịkarị anyị site na ihe anyị na-eme ma ọ bụ ihe onye ọzọ na-eme ma mgbe ụfọdụ ọtụtụ mgbe onye anyị zutere nke anyị ma o nwere ike anyị amụtala ikwu olee otu ị mere mana na mbụ anyị na-ekwubu ole ihe ị nọ na-eme ma ị ma aga m ekwu eziokwu ịgwa gị na ruo okwe ugbu a n'ihi na abụ m onye oke ọrụ enwetara m ọtụtụ ihe m nwere ike ime na ihe m bụ site na ihe ndị m mere n'ihi na esiteghị m n'aka ndị mụrụ m wee nweta ya ọ jọgburu onwe ya ọ bụrụ na ị nwetaghị nke a mgbe ị nọ na nwata oge ụfọdụ ị nwere ike bụrụ onye lara n'iyi ma ọ bụ ị ga-arụsi ọrụ ike na-achọ igbu onwe gị n'ihi na ị na-agbalị ime onwe ihe ị pụrụ ime na ihe ịbụ mmadụ ole ghọrọla ndị na-arụ ịrụrụ ịrụrụ ọ dị mma gaghị m ajụ banyere ndị ọzọ mmadụ ole n'ime unu bụ ndị umengwụ <laughs> lee unu bụ ndị a gọziri agọzi akụzighị dị m banyere nke a taa ma ya mere rukwe taa ama m ihe ndị a n'ime onwe m ọ bụrụ na mmadụ agwa m ya mere gịnị ka ị ga-eme n'ụbọchị echi ọ ga-akachara m mma ọ bụrụ na m kwue aga m ede akwụkwọ m ụbọchị echi niile mgbe ahụ m kwue o nweghị aga m enwere naanị ọṅụ n'ihi na ị nọ nkịtị na ị nwere ọṅụ anaghị ewuli onye ọ bụla, otu ọ dị mgbe ụfọdụ a na-enwe obere amamikpe echetara m otu nwaanyị otu oge nwaanyị onye oyiri kraịst enyi m ọ si na ọ nụrụ olu Chineke banyere ọdịnihu ya ya sị gịnị ka ọ dị gị ka Chineke gwara gị ọ gwara m ka m nwee ọṅụ n'ime onwe m n'ezie echere m na ọ gafeela oke ala naanị kpọrịa ndụ gị hmm, n'ihi na anụ m egbu onwe m n'ọrụ ya mere anọgideghị m onye ọbụla ndị nke na-akpọrị ndụ ha ịma dev na-akpọrịkarị ndụ ya mana agabigara m nke ọtụtụ afọ ya na-ewe m iwe echeghị m na nke a bụ ihe ime mmụọ n'ihi na anọ m na-egbu onwe m oge niile ya na-enwere ọṅụ ma akwụkwọ nsọ kwuru na na ekwensu bịara naanị ka o zuru gbuo ma laa n'iyi ya mere abịara m ka unu wee nwee ndụ ma kpọrịakwa ndụ unu ma nweekwa ya n'ozuzu oke otu ọ ga-ejupụta n'ọnụ ma jufere ma nke a apụtaghị na ya agaghị arụ ọrụ mana ihe niile kwesịrị ịha aha ọ bụrụ na ọ ya aha mgbe aha anyị mepere onye iro ụzọ wee nye ya ma anọ m na-ekwu okwu enyi m oge gara aga nke bụ onye ọkaikpe achọpụtara m ya ọ na-eme otu ihe aha. oge ọbụla m kwuru ya sị n'izu na-abịa abịa aga m anọ n'ezumike ma aga m aga m na-arụkwa ọrụ ma anyị ga na-achọkarị ịtụbata ihe anyị na-arụ o nwere onye na-aghọta ihe m na-ekwu o nwere ike ụfọdụ n'ime unu dị ka enweghị m nsogbu ma m na-arụ ọrụ ma m anaghị arụ ọrụ gbasaghị m nke a bụ ya e nwere ozi ọma ọzọ wee nye gị nke ahụ ga-abụ ụbọchị ọzọ mana nke a bụ maka ndị na-arụ ọrụ nke anụ arụ ịma mgbe ị ruru otu ahụ achọghị m ịma ihe ị na-eme mana ọ dịghị ezu o nwere ihe ọzọ nke ọ dị gị ka ị ga-eme ndị ebere nke onwe bụ ndị na-anaghị achọ ịkpọrị ndụ ha ruo mgbe ha mesịrị ihe niile ha na-eme ịma gịnị n'ihi na ọrụ gị niile agaghị eme ya achọghị m ịma onye ịbụ ma o nwere ike naanị ihe anyị chọrọ ime bụ ka anyị megbaa onwe anyị ihu mmadụ niile emeghewo anyị erughịkwa otuto Chineke ya mere anyị niile bụ ndị a napụtara n'ikpe ma mee ka ha zuo oke ma tinye anyị nịkụzi akwụzi ebe Chineke nọ mmadụ ole n'ime unu kwere na ha meghere? ọ dị mma ọ bụrụ na ị kwere akụkụ akwụkwọ nsọ nke a ị ga-ekwerekwa nke na-eso ya na ekpepụtala anyị niile mee ka anyị zuo oke site n'ọbara nke jizọs kraịst ọ dị mma kedu maka ụta nke obi na amamikpe ụzọ o si emetụta m mgbe ọbụla ọ dị mma ọ dịtụkwa ka ọgụ n'ihi na ya anaghị enye nwuru onwe anyị aka na mmetụta anyị ma anyị ga-amụta ịkwụsị ikwe ka otu ihe si emetụta anyị bụ ụra anyị chi na otu anyị si akpọrọ ha isi ala ị nwere ike ịgbaghara mmadụ mana mgbe ọbụla ị hụrụ ha ya adịghị ka ị gaghị nwe ebe ha nọ mana nke ahụ apụtaghị na ị gaghị abịa abịanwu ebe ha nọ ma gwakwa ha okwu anyị nwere ike ime ihe nke anyị na-achọghị ime site n'ihu ọchị n'ihu anyị ị na-anụ amen ị na njikere maka nke ahụ ọkwa ya na Jọshụa isi ise o nwere okwu nke ejikarịrị ebe ahụ nke anyị na-amachaghị a na-akpọ ihe ụta ma ndị isrel nọ na-eche ka ha nwee ike banye na Jeriko ga nwere ya nke ahụ dị ka ọ bụ obodo nke mbụ ha nwere ma nọchie ebe ahụ mgbe ha gafechasịrị Jọdan ma e nwere ebe obibi n'azụ mgbidi nke obodo ahụ ma chineke agwa joshua ka ọ gwa ndị mmadụ ka ha jikere n'ihi na echi na agaje m iwepụ ihe ụta ụta nke ndị ijipt site n'ebe ha nọ ma okwu abụ bụ pụtara ihere na ụta na ụta nke obi ya mere ihe ịma atụ pụtara ihe ịma ekwenyere m na jizọs amụrụ m ọzọ amaara m na kraịst bụ onye nzọpụta m mana aka m nwere ihe ụta n'ime ndụ m site n'afọ ndị m nọ n'ijipt n'ime ụwa aka m nwekwara ihe ụta n'ime ndụ m n'ihi na ihe nke emeworo m dị ka nwata nna m megburu m site n'ịkwa iko ekwensu eme m ka m mara na a ga-enwe ihe na-eme m mere o jiri mee m ihe ahụ ndị enyi ndị ọzọ ndị na-abụghị ihe ahụ nọ na-eme mgbe ahụ ama m na enwe m enyi mana ndị ọzọ mma nke ihe ahụ na-emeghị ya mere o nwere ihe na-eme m ma nke a bụ ihe ọtụtụ ụmụntakịrị na-eme ọ bụrụ na emezighị ha nke ọma ha na-eche na o nwere ihe na-eme m o nwere ihe na-eme m mmadụ ole n'ime unu ka a na-emezi nke ọma mgbe ha bụ ụmụaka ma n'ikpeazụ gị si na ya pụta na-eche na o nwere ihe na-eme gị ma ọ bụ mmadụ ole n'ime unu ka mmadụ ọzọ mejọrọla ndị a jụrụ ajụ ma ọ bụ chụpụ gị bịa na-eche si na ọ bụ gị kpatara ya lee nke ahụ bụ nnọọ ihe ekwensu chọrọ ka anyị na-eme o nwere ihe na-eme m o nwere ihe na-eme m o nwere ihe na-eme m ọ dị mma n'ezie enwere m egwu nke na-akụ n'ime obi m mgbe niile na-asị m gịnị na-eme m gịnị na-eme m gịnị na-eme m ma echere m na ọ bụ ihe ịtụnanya ihe mbụ nke jizọs chọrọ inye anyị bụ ihe ziri ezi ọ bụghị ihe dị njọ n'ime gị emeela ka mụ na gị zie ezie site n'ọbara kraịst ọ bụrụ na onye ọ bụla nọ n'ime kraịst ọ bụ onye e kere ọhụrụ ihe ochie niile agawo ihe niile na-adị ọhụụ onye ahụ nke na-amaghị mmehie ka e mere ka ọ bụrụ mmehie ka e wee mee anyị ka anyị bụrụ ezi omume nke chineke n'ime ya a ga-ebupụrịla ihe ụtọ ahụ pụọ n'ebe anyị nọ ma ekwenyere m na chineke na-eme nke ahụ site n'ịnụ okwu dịka m na-ezi unu n'ụbọchị taa ekwenyere m n'ezie na ụfọdụ n'ime unu ozi a n'ụbọchị taa ọ bụghị n'ihi na m na-ezi ya mana ọ bụ n'ihi na ọ bụ okwu chineke ekwenyere m ụfọdụ n'ime unu nke a ga-abụ nnọọ ọnọdụ nke ntụgharị n'ime ndụ gị n'ihi na ihere nke bụ akụkụ nke ihe ụta ihere ụta na ụta nke obi ihere pụtara ịbụ onye akarala ya ma ọ bụ tipịa ya ruo ọdịda ya mere mgbe ị nwere ihe ihere ngwa ghọta ihe m na-ekwu mgbe onwe gị n'ime gị na-eme gị ihere ọ bụghị dị n'ihi ihe ị na-eme kama onye ịbụ o nweghị ihe ị ga-eme ga na-aga n'ihu n'ime ndụ gị ị nwere dịka ọbụbụ ọnụ nke ọdịda na ndụ gị ma o nweghị mgbe ị na-enwe obi ụtọ nke a bụ ihe mere o ji doo m anya na o ihe nọ na ndụ ziri ezi ruo ruokwe mgbe anyị matara na e mere ka anyị na Chineke mezie site na Jizọs Kraịst mana o nwere ike adịghị m eme ihe niile n'ụzọ ziri ezi mana enwere m nguzo ziri ezi n'ebe Chineke nọ nke ga-ewepụta m site na ihe ọjọọ niile nke m gabigara. ọ ga-edowe ụkwụ gị n'elu okwute ma tinye gị n'ebe dị mma na ndụ ekwesịrị iwepụ ihere ma chineke ga-emere gị nke ahụ n'ime ofufe na-abụ ofufe dịka ị na-aga njem n'okwu ahụ dịka ị na-ana okwu ahụ ma ị ga na-adị mma na-aka mma na-aka mma na-aka mma ma otu ụbọchị gị wee chọpụtasị hei anaghị m eweziri onwe m iwu anaghị m atazi onwe m ụta ịma ihe mere ya nke a bụ ihe mere ya n'ihi na akwụkwọ nsọ si na mgbe ọ nwụrụ anyị nwụrụ ya mere obere nwa ahụ nke nna ya mejọrọ afọ ndị ahụ niile gara aga n'ime afọ niile ndị ahụ agara m iselite ya ma ọ bụrụ na m chọrọ mana isiokwu bụ na ọ na elie ya n'ime kraịst ma onye e kere ọhụrụ ebulie nọchie ya bịanụ ihe e kere ọhụrụ gịnị ka iji gaghị akwụsị ikwu okwu banyere nke ochie oge eruola mgbe ị ga-ekwe ka ihe mmadụ mere gị ka ọ gaa ma ọ bụ ihe mmadụ na-ekweghị emere gị oge eruola mgbe ị ga-echefu ihe ụta gara aga ka ọ gaa kwere na ihe okwu ahụ kwuru nke a bụ ụbọchị jehova meworo aga m aṅụrị ọṅụ wee kerikwa egwu ọṅụ abụ m onye e kere ọhụrụ n'ime kraịst enwere m ndụ nke ibi aga m ebikwa ya na nkwuwa okwu ma aga m ebikwa ya n'obi si ike n'ihi na emeela ka mụ na Chineke zie ezie site n'ọbara Jizọs Kraịst amen mgbe ị kwenyere na Kraịst a na-ewe ya na ịnọ n'ime ya nke a pụtara na ị gaghị elekwasị anya na ihe ọbụla nke dị njọ n'ebe ị nọ n'ihi na emeela ka izie ezie n'ebe Chineke nọ site n'ọbara Jizọs Kraịst ndị Kọrịntị nke abụọ isi ise si na ọ bụrụ na onye ọbụla nọ n'ime Kraịst Ọ bụ onye e kere ọhụrụ. Ihe ochie niile agasiwo, ma ihe niile ga-adị ọhụụ. Anyị na-achọkarị ịgwa gị okwu Chineke. Amaghịdị m otu m si agwa gị otu okwu Chineke si dị mkpa, ma ma ọ dị mkpa iwebata ya n'ime onwe gị ma kwee ka o nwegharịa uche obi Were oge ahụ nke iji na-anyagharị maọbụ ịgagharị n'ụlọ maọbụ ime ihe ndị ọzọ gị okwu Chineke makwa. Were oge weta akwụkwọ iji ede ihe, weta akwụkwọ nsọ. Nọrọ ọdụ ma naanị gee ntị ka ị nwee ike itibacha ya n'ime ndị kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce meya ministry.